Foreign Service Institute, Igbo Basic Course, Tone Drills, Tape 3, Section H, Drill Number 50. Say high mid or high low with respect to the last two syllables. Amako. High mid. Okoko. high low opobo high low ole high mid agụụ high mid mbọsị high low asatọ high mid isii high low njọkụ high mid asaa high low You have finished section H. If you responded orally, repeat writing your responses. Section I, Drill 51. say high low or low low with respect to the last two syllables. ရှင်းရင် low low, အပူက high low, အကုတ်က high low, အဲ့ချီချင် low low, Owerri. Lolo. Unere. Lolo. Opobo. Hilo. Efora. Lolo. Ikele. Lolo. You have finished section I. If you responded orally, repeat writing your responses. In sections J, K, L, M, and N, you are expected to respond only to the first two syllables of longer utterances. Section J, Drill 52. This drill has only three items. Same or different with respect to the first two syllables. nwere nwere different nsa nkwọ same nkwe ṅụọ same Drill 53. Say high high or low high with respect to the first two syllables. anyasị low high elekere high high tomato low high opopo low high nwoko high high ugwuta high high ịgbụrụ low high Amako? high high isii low high Enugu high high You have finished section J. If you responded only orally, repeat writing your responses. Section K Drill 54 Same or different with respect to the first two syllables. This drill has only five items. Ogara. Ogara. Different. Yaya. Yaya. different. Nga ịga, ọ ga ịga? Same. Ọ bụghị ivu. Ọ ahịa. Same. O nwere. O nwere. Different. Drill 55. Say low low or low high with respect to the first two syllables. Ọ ga-ego Low low. Ọ gonna mmiri? Low high. Ị nwere ike? Low high. Ọ Low high. unu ṅụrụ nkwụ low low ejegha m aba low high anaghị m aṅụ mmiri low high ị laala uyo low low ị gaghị ivuta ivu low high nwetara ego low low You have finished section K. If you responded orally, repeat writing your responses. Section L. Drill 56. say high high or high mid with respect to the first two syllables. Ishim. High high. Iyeji. High mid. Yayuyo. High high. Bikoni. High mid. Hedeka. High-mid. Lani. High-high. Akare. High-high. Izucha. high mid. Gileji. High-high. Ikendo. High, high. You have finished section L. If you responded orally, repeat writing your responses. Section M. Drill 57. Say high mid or high low with respect to the first two syllables. Nwanne. High mid. Iweda. high low. Ịpada. High mid. Ịgafe. High mid. Nzukọ. High low. Nna m. High low. Ịga ahịa. High mid. Ọkwụrụ. high low nsogbu high low ịhafụ high low you have finished section m if you responded orally write your responses section n drill 58 say high low or low low with respect to the first two syllables. Owere. Low low. Echiche. High low. Obodo. Low low. Hilo. High low. High low. anwụrụ hilo ọgara lolo ebelemmi lolo kalaba lolo unere hilo You have finished section N. If you gave your responses orally, repeat writing your responses. In sections O, P, Q, R, and S, you are asked to identify three syllable patterns. Section O, drill 59. Say high, high, high or high, high, mid. mkpụrụ high high mid ikekwe high high high ọtụtụ high high high nwoke high high mid ishi high high mid ma Hi, hi, hi. oma. Hi, hi, hi. Akani. Hi, hi, mid. Onoge. Hi, hi, mid. Anya. Hi, hi, hi. You have finished section O. If you gave oral responses, repeat writing your responses. Section P, Drill 60. Say high, high, high or high, mid, high. Akwụkwọ. High, high, high. Ọṅụrụ. High, mid, high. Iriri. High, mid, high. Ya High, high, high. Imeji. High, mid, high. Iruwe. High, mid, high. Gizuru? High, high, high. Ngwane. High, mid, high. Oshishi. High, high, high. Ikpe High, high, high. You have finished section P. If you gave your response orally, repeat writing your responses. Section Q, drill 61. Say high, high, mid or high, mid, high. High, mid, high. Uh huh. High, high, mid. One. high mid high ịgbaji high mid high ya high high mid ịzụ high mid high ya nye ji high high mid amakọ high high mid ịzụrụ high mid high Enugu. High, high, mid. You have finished section Q. If you are giving oral responses, repeat writing your responses. Section R, drill 62. Say low, high, high or low, high, mid. Eboro. Low, high, high. Asado. Low, high, mid. Isara. Low high high. Onye Low high mid. Ochere. Low high high. Njọkụ. Low high mid. Papịa. Low high mid. Ole. Low high mid. Ị nwere? Low high high. Nsụka. Low high mid. You have finished section R. If you gave your responses orally, repeat writing your responses. Section S, Drill 63. Identify these three syllable patterns. Onwere. Low, high, high. Achọrọ m. High low low. Ịkọ ji. High low high. Gawanị. Low high high. Ịfụda. High low low. Obodo. Low low low. Agala. High mid high. mmadụ high high low olee low high mid irue high mid high drill number 64 identify three syllable patterns ugbu a low high low enyi high low high akụkụ high low low akwụkwọ high high high ọ dịghị low high low amaghị m low high mid gafee high low high ikele high low low Okoko. low high low miliki high low low Drill number 65. Identify three syllable patterns. Ahwam. High, low, high. o nwere low low low oshishi high high high ọchọrọ low low low anwụrụ high low low ihe dị ka high mid low nga Low, high, low. Unere. High, low, low. Opopo. Low, high, low. Ịgafe. High, mid, low. You have finished section S. If you gave oral responses, repeat writing your responses.